ụmụ ibe anyị ekene ụnụ ndị ndozi ọdịnala igbo nwanne ụnụ nwoke nọ nso ekene ụnụ anyị si ka udo dịrị n'ụbọchị nke taata ebe ọ bụla ụnụ nọwụ ndị nsọ ala igbo anyị na-ekwu maka nsọ ala ndị mmadụ chema ya nọkọtara na-ekwugheri ekwugheri gịnị ka disman na-ekwu ebe nwoke anụnwa na-ekwu okwu ọ na-ekwu gịnị ọ sị gịnị na nsọ ala nne nna nna anyị ha biri wee kaa nka nọ nsọ ala ka ha mere maka ụnụ anyị na-ekwu okwu ụnụ echezina na anyị amaghị ihe anyị na-ekwu anyị ma ihe anyị na-ekwu nwoke a kwuru okwu afọ ya abụghị nọ nso afọ ya abụghị ndozi ọdịnala Igbo okenye Mike agha ọya kwuru okwu a sị na ndị nna nna anyị ha bụ nsọ ala ka ha biri kaa nka na nsọ ala adịghịzi gịnị mere onye amaghị onye ọ bụ ya jee jee jụọ ese onye bụ Mike aga, onye ama ama na n'ala Igbo ka ọ bụ ndụ na ndị ụka tọgatara yes maka na ọ na-eme ihe mee ofu onye anaghị emeri nwe ha sị na ọha siere ofu onye nri onye ha ericha nwe mana ofu onye siere ọha oricha ihe mere ọtụtụ n'ime anyị ji wee gbakpuru n'ụlọ ụka bụ na oppression within their because ndebe anyị ji agresive eso ndebe anyị o nwere ọtụtụ n'ime anyị nọ n'ala Igbo ndị okenye macha na ala adịghị mma mana ala adịghị mma bụ uru ndị nze ndị Igbo so na anaghị ahapụ ebe a na-eche echichi jebe ebe a na-arụ agwụ ịma na okwu ọ nọ n'ala Igbo nwere ụzọ na abụọ pụtara ịmana na ịrụ agwụ na ịrụrụgharị aka bụ ofu ihe mmadụ ịrụgharị aka mmadụ ime ihe ọjọọ ịghọtago ọ isi na abụ ịda na idoziri ya edozi na imebiri emebi wit the same word ka e ya ịrụ agwụ ịrụ agwụ ịrụ agwụ ịrụ agwụ dị ụzọ na abụ ịda na ị na-arụ agwụ ị na-eme ihe ọjọọ ị na-arụ agwụ ị na-eme ihe ị na-edozi ihe mebiri emebi oke ebe ọ bụ na ndị anụnwa bụ ndị be anyị kwere na omenala anyị jiri ụzọ aghụghọ na-agwa gị ya si gị nakwa ihe nna gị mere o kama na anyị nwa na onwe anyị anyị nweghị ike isi nwere ọha nri ọya mere anyị ji n'ụdị anyị nọ ndị dị otu ahụ bụ ndị anyị bịara ka anyị gbapụta ha so ka ha nwa na onwe ha wee nwee ike ibi ndụ wee fụ their own dream ihe ha chere n'echiche agwara m ụnụ si ụnụ na nsọ ala bụ ndị agha nke chukwu unu che na egwuregwu ọ bụghị egwuregwu nwanne ọ bụrụ egwuregwu is not a joke ndị agha bụ ndị agha kwere na nsọ ala igbo they will live to see their dream and ndị agha na-abụkwa ha anụ ndị agha ụkwa nna ala igbo adịghị mma all of them will die and see their own graveyard because mmadụ ịdị ndụ ọdịndụ ọnwụ ka mma ọnwụ karị onye ọdịndụ ọnwụ ka mma nke ahụ abụrụ ndụ ka edi ịghọtago ọ dị ndụ ọnwụ ka mma abụghị ndụ bikos ndị igbo na-asị onye ọ dị ndụ ọnwụ ka mma ka ọ dị ndị igbo nwere ihe a na-akpọ omume omume dị ụzọ ịnọ ịgọ mmụọ ịkwa ozu ịjụ ogu na ịgọ ọfọ ịjụ ogu na ọfọ dị n'ofu okwu that is 11 ịghọtago iri na ofu denu nke ọzọ na-esodere ịwa ọjị omume anọ a bụ omume mmadụ ndị Igbo ji wee sị gị na ị na-eme ka ozu a na-agwa gị akwa a ga-akwa gị akwa ọ bụghị mgbe ị e nwụrụ anwụ ka a na-akwa a na-akwa mmadụ ma amụọ ya amụọ mmadụ amụọ ọ na-ebe akwa ọ mgbe a na-akwa ozu ọ bụghị mgbe ọ nwụrụ anwụ ihe a na-eme mgbe ọ nwụrụ anwụ bụ seremoni ceremony of the death ceremony of ikwu ozu ya ahụ na-akpọ birthday birthday ya ha na-akpọ birthday onye bụ oriri ịkwa ozu mgbe ọ nwụrụ anwụ mgbe ọ nwụrụ anwụ ceremony to educate the living to talk about the story of the man mgbe ọ dị ndụ so the ceremony a na-eme wụ to ceremony ka enwee ike ịkọwa ndụ onye a biri mgbe ọ dị ndụ actually unu afụhụ na a na-eweta keeki desa for ndị modern days nwatakịrị aha were mma waa dị keeki were mma waa dị keeki kedu ihe keeki a signifyịrị na nwatakịrị anụnwa iwere mma gbuwa ya kedu ihe mma mepụtara kedu ihe nwatakịrị a ji wee were mma wee gbuwa ahịa so onye nwa bụ ihe a na-ekwu maka ya ọ bụghị jọsụ ịma na a na-ekwu maka kọlchọ kọlchọ kọlchọ a ndị mmadụ eche na kọlchọ amagha m ihe ha na-eche eche ịghọtago I don't know mụnwa na onwe m amagha m ihe ha na-eche bụkọsọ ọnwụ na ndị mmadụ ma ihe ha na-eche nwanne gị nwa personally bikos ndụ bụ gonwa jie ịghọtago ị gaghị ị kwesịghị ị na-ata ahụfụ bikos ọnwụ na oke nna gị oke oke kwuru oke edebere ọnya oke ruo n'ọnya ọnya ma ya ịghọtago jos weregodo aka gị ma analize ihe mere ọnyaahụ ọ weregodo kii kụnye n'ọnụ ụzọ were kii kụnye n'ọnụ ụzọ gbachie dị kii ịfụhụ the inlock of that key ịfụghị ya mana iji dị kii gbachiri dị tin mana inlock ebe isi gbachie dị ụzọ bụ n'ime ka ọ dị mana iji dị kii na gbachie ị gabazie ebe ị na-aga the house is locked ịgbachiri the house wụkwụ inside ka ị gbachiri ya mana iji dị kii na gbachie ama mmekọtara nna gị iji dị key mana ịgbachiri ụzọ ifuru dị inlock nọ ifuru dị inlock mana iji dị key gbachie dị inlock so ihe nna achọ ịgwa gị bụ na ọwụ ngụnwa jiri key eji wee sị gị na ọwụ gị ijiji jide mma onye ịwanyere orie iji ji jide mma onye ịwanyere orie ọwụ ngị jiri key ọnụ ụzọ gị ngị gbachiri ya you lock the door onwe onye gbachiri ngwa gbachiri kii jiwaji jiri gbachie ya so ọ bụrụ na ị krieti a society or identity na e nwere direction all of you will go inside ocean and and off. I don't care whatever you call your name ọsọ gị kpọkwa ya Igbo ọsọ gị kpọọ ya America kpọọ ya England as long as na enweghị any map enweghị any GPS iji enwere destination ị na all of you are going to lagoon in Lagos and drown simple period even individually ijighị map you are going into lagoon even a race ijighị map you are going into lagoon pure truth because ịgbachie dị ụzọ ịlọkụwa ya because n'ime inside you n'ime gị n'ime gị na mmụọ aha nọ n'ime gị is life left hand and right hand ọ dị ebe a nke a bụ ime akpọrọ ya ikpe nke a bụ iru akpọrọ ya nri aka nri na aka ekpe so them must work in balance the two but ọnwụ na ị were dịsi aka nri gị wụnye karakta ị na-ebi na ndụ ị na-ebi gbachie dị aka ekpe nwanne ị ga-ezukwa ijiji ị ga-ezu ijiji bikos ọ bụ nge nwanyere ihe na-esi gị bikos o nweghị mgbe ị pụtara ụwa people can never uh, fọs yu ọ bụ ngonwa na-asị na afa gị bụ nọ nso afa gị bụ okeke ahụ m onye igbo ahụ onye hausa ahụ m onye yoruba you said it onweghị onye si gị fọsụrụ gị si gị kwuo iwe onye igbo nobody force you even though na the system mere gị onye igbo of course yes mana enweghị onye bịara mmanya gị egbe n'onu na sị gị ị ga-ekwuri na iwe onye igbo no you proudly say that na iwe onye igbo e dị proud na-ekwunye nobody tell you to say ịghọtago so kedu isi intention ka esi your intention iji wee wuru onye igbo ahụ get the reason because unu ama na life is more deeper than you think because anyị mụrụ cultural education anyị chezi na life bụ a joke nwanne life is not a joke everything anyị na-eteke literally but at the end of the day the consequence of these things we see them every day life is not literal nna nwanne even asọ deeper ngwa anya na everywhere ndị pastọ na-emezi mmadụ si n'ọnwụ binie nna dostin ihe make sense every food you eat you must kill them to eat them from from herb to animals anything ọ bụla ị na-eri na-egbu ya egbu so why did this man wake up a death for what what reason kedu ihe o mean to do what mmadụ ga-eyiri akwa uwe mwụda n'ụlọ ụka giving glory to a man what about the god fada ị na-akpọ ya fada ị na-akpọ ya pastor my daddy are you giving glory to the god or you are, are you giving glory to this man pastor or father who do you worship exactly ifu pastor gị kpọọ isi naanị dere pastọ. ifu fada gị kpọọ fada dị 10 years or 20 years ifu agadi nwaanyị ọgadi nwoke dị 100 years ọ na-akpọ ya fada fada onye fada is your nna gị ị maghị onye bụ nna gị pastor bụ your guidance your guide your guide ị mara onye bụ your guide don't know who guide you nsogbu adịghị this man will guide you but you will end up in lagoon ịghọtago because mụnwa na onwe m enweghị ike otu a mbụ nọ nso na-aga apụta echi asị gị na god calls me ịghọtago you believe in me nwanna ọ bụ na m amaghị ebe m na-eje all of you following me you will go into lagoon ọkwụrụ ma all of you that is what exactly what father or, say, or, or pastor means if you believe in this pastor and this pastor amaghị ebe ọ na-eje nwanne all of you are going into lagoon because this pastor is using a book wrote by a western world this pastor ma ihe dị n'ime akwụkwọ that is the case had it been na this pastor ma ihe dị n'ime akwụkwọ his approach will be different ịghọtago approach ya ga-adị different or fada or whatever because exactly ọ bụghị ihe aha a na-akụziri ndị mmadụ dị n'ime akwụkwọ ahụ anyway because human being is a spirit ihe ọ bụla ị gwara ya he will believe he will as long as ọ maghị or he don't know as long as he don't know he will believe it because ọ mara that is why ndị na-akụzi nkụzi should be careful because they, these people ndị amaro they will believe because I know what I'm saying. ọ bụrụ na ị maghị ị ga because you don't know nke ndị aka na nke ma nke ndị aka the worst one the worst one were those who rejected the system in them without replacing it their own will be worst they become mad ịghọtago ndị nke ha ga-aka njọ those people reject their religion without having another one their own will be worst because religion is a program never what, what you think because you are frustrated you are angry yes but that is not the case the case here is there is a program a na-akpọ omume ome ume in your system in your body in your brain that runs your daily life these things every developed world knows it that's why africa never move an inch because they lost and then refused to lean simple onye furu efu na-achọghọ ime ụzọ ebe o si ana is just busy acquiring wealth after wealth paper ordinary akwụkwọ bread ordinary akwụkwọ bread hmm, ego who give value to the money who make value who say that this, this is hundred dollar who say so China is an independent country America is independent country so kedu onye ga-echuzu among the both kedu onye ga uzu value of uh, yen to american dollars ka onye ga value of dollar to chinese yen or european money onye ga-echuz ya so all those things even though ihe na-eme bụ trade by barter trade by barter so but because you don't have bread ị nwere akwụkwọ bread then i were akwụkwọ bread nye onye ahụ onye gị bread finish that's what you do ọ ihe na-akpọ ego ihe a ka ị ga-eji wee nwụọ this is why you die of akwụkwọ bred onweghị onye si ga-achụ na akwụkwọ bred nwanne mana o ji ncha asa ahụ mara onwe ya simple the most important thing in you is your life bụrụ isi gị onye dị ndụ ga-afụ ihe ọma so that much longer you live the much more you learn much more you will learn the longer you live ị gaa na developed countries the rich men na-anya bicycle that's to show you that na these people how they educated ha nwere ụbụrụ ndị nwere ego na-anya bicycle na-aga n'iro na-aba public transport go and do your own research but gaa na ebe poor people gaa na poor countries onye nwee ike igotenwu machine ịfụ ya ka ọ na-eko ụgbọgụrụ ịhụ ya ka ọ na-eko ụgbọgụrụ eh? just n'ogoro new canvas canvas ya dị clean ịgafe ya na-ahụ ka ọ pịa gị aka ntị ị chọrọ isite nri canvas ya ọ zụrụ ọfụ ịghọtago but ị gaa na developed country ị ga-afụ onye nwere private jet ọba na public train go and do your own research ihe nna ọ bụla asị if you like go and do your own research ịghọtago ka ịghọta maka ihe nwere nwere eziokwu ma asị so ihe anyị na-agwa ụnụ ihe anyị ji ekwu maka nsọ ala mgbe m na-ebido ihe a etinyere m Mike Ejeagha Mike agha ji aka ya ji ọnụ ya kpọrọ onye akamụ si na ihe nna nna ya ha biri ala ka nka ha mgbe ọ sị gị na ha biri omenala ma ha biri ọdịnala no ọ bụghị na enweghị ihe na-akpọ omenala ọ bụghị enwe ihe na-akpọ ọdịnala enwere yes of course enwere omenala which is the religion which is the the the the, the of the religion nwa ọdịnala which is the religion of course mana mmadụ agaghị asị na ya bụ religion ị bụghị religion because religion <laughs> is to unite you <laughs> between you and the past you got that? but nsọ ala is kedu ihe ịbụ kedu ihe ịbụ iwe policeman ka iwe military man ka iwe minista kedu ihe ịbụ what are you ị gaghị asị abụ m religion no because ọdịnala is a religion omenala is a decree of the religion isi omume gị n'ala your character here but kedu ihe ịbụzi that is the question because ị ga-echuziriri identity that's why njesi unu na ị gaghị asị you are praying for God without a name because who, what is the name of the God because God is not a name God is the most high what is the name of the God you call so ndị nwa na onwe gị ọ bụrụ na ị nwere a duty how can god call you for duty how what is your duty ị ga-enwe a post na of office post na before ekwuonu ma ga-enye gị ọkụ maka ị ga-enwe n'ọrụ asị mmadụ ji ịchọ ọrụ asị na enwere inwe e profession what is your profession kwa ihe a na-ajụ mmadụ a na-ajụ ya oge ọbụla what is your profession kedu ihe your profession before ekwubezina ga sign nne gị for profession na ịghọtara so that ọ bụ ihe a na-akọwa maka ya ndị be anyị adịghị na too too outrageous or too pompous nna amaghịkwa m ọ dịkwa clear side ebe anyị nọ niwe so ndị be anyị na-adịba too forward nwanne enweghị onye okwewere ebe anyị nọ onweghị onye onweghị onye ji enweghị no ọ bụghị ihe anyị bịara ebe a ihe anyị bịara ebe a bụ to rescue those ones ignorantly ignorant ọkwa ndị ọkwa ndị ọdozu ndị filin ha ma no the ignorant one ndị aha na-ama ha chọrọ na ọ bụ ndị anyị bịara to rescue nta na akara anyị nke anyị ji anyị achọ nwanne i don't want any conflict ideology personally for me i don't want it enwere ihe m ji ọsọkwa ya na-atọ ka shuga i don't need it enwere conflict mind ihe nwere my mind injin na arọ n'ime bụ nsọ ala period all those ones na akụ na akụrụ onwe m ya dokia amaghị m ihe ị na-akụ because <laughs> nwanne ihe ahụ virus for you don't know is a virus because e, nwanne ịfụrụ mkpụrụ osisi na-epu epu n'elu ị na-ene nkwuo isi ya anya maka enweghị mkpụrụ ya how can you know the tree ị maghị mkpụrụ ya mana ịma osisi ya mba ị ga-amarịrị the seed to know osisi ahụ ihe ọsọkwa ya na-atọ ọsọkwa ụga dechasị ọ na-atọ nwanne ihe na-atọ ụtọ na-egbu egbu ọ bụrụ na ọ bụghị nsọ ala because nsọ ala nwere ihe a na-akpọ edemede n'Igbo gịnị bụ edemede n'Igbo gịnị bụ ọnụ ọgụ n'Igbo that is the case na akwụkwọ nta na akara anyị anyị nwere edemede bikos edemede abụghị jos ị na-anụ maka edemede edemede gịnị bụ edemede ọ bụ igbo ka gịnị bụ ọnụọgụ na igbo ịma na ọnụọgụ na ọnụọgụ ọnụọgụ wọfrọnt wụkwa ofu ihe kwa ịma okwunu mana ọnụọgụ na ọnụọgụ bụ ofu ihe okwunu mana edemede na temptation bụ ofu ihe ọ na edemede okwunu ma na temptation na edemede bụ ofu ihe so ọ bụrụ na ị maghị igbo nwanne ịghọta ihe a na-akọ because onweghị ka ị ga-esi wee zụwa ụmụazị because you are talking, you are dealing with spirit you are dealing with spirit human being with spirit you are dealing with spirit if you don't know this spirit you cannot deal with them ị gaghị emenwe ịghọtago ọwụ jos ị ga na facebook na-ede nonsense you are just wasting your time. ị na-ewest your time ị ga-ama you must master the spirit whichever way if you master them then you begin to code this information into them nwanne ihe anyị bịara for your own good not, nothing more nothing else life is yours ọ ihe gbasara m ọnwụ ngụ nwere ndụ gị but ọ bụrụ na m nwa na onwe m na if I see you ọ bụrụ na mfụ gị ka ị na-eme ọfụma m ga-adị happy mfụ gị kwesịrị ịta ahụfụ kwụsị ibe akwa baa na onwe gị uru obi ga-abịa nwere ga na akpa m because onweghị mfụ gị na-ata ụfụ nwe uru ọ bara m na mfụrụ gị onye ojii na-ata ụfụ ma onye igbo na mba kekwena nwe uru ọ bara m i get nothing but ọ wụrụ na isi na ịdị arrogant you refuse to learn enwere ihe m ji gị eme because at the end of the day you will hurt me because onwe uru ị ga-abara m ọ bụrụ na if you hate me i stay away from you because you hate me ịghọtago kedu ihe mmadụ na-eme wit onye kpọrọ ya asị isi ịnọkọta isi ọwụ kpuo isi ga asị a ga-egbu ya ọnọdụ isi mmadụ na ị ga-egbu onye ahụ achara gị simple that is pure life ma a na-ekwu ya ụta ndị mmadụ eche na a na-egwu egwu nwanne we ya nọ joking ihe anyị wụ ndị nsọ ala ihe ọ bụla anyị fụrụ wotret anyị efopịa ata anyị fụọ ata n'ime ugbo anyị bụ ifopịa period the same thing na-eme ọkụkọ ọkụkọ ahụ ihe ahụ ị na-eme ọkụkọ bụ agụụ ụgwọ gị ihe anyị ga-eme gị ịghọta ihe ahụ ị na-eme ọkụkọ ma agụụ ụgwọ gị bikos anyị nwabụ ndị nke chukwu agha chukwu ka anyị na-ebu anyị na-ebu agha chukwu ọnwụ na ala igbo adịghị mma in peace we bring in pieces because ihe anyị chọrọ ka ala igbo dị mma that is ihe anyị ga-agwa ụmụ anyị wụ destiny ihe na agwa na ihe anyị ga-agwa our children this land must be purified whether good or bad this land must clean and worship the most high whether good or bad onye achọghịzi nyakwara ngwongwo ya onye chọkwa anụnụ because o nweghị ka ụmụaka anyị ga-esi wee nwụ na mmiri na-aga na Sea no we must make this land become the Europe anyị ga-eme a na ka ọ bụrụ America so our children will not commit suicide in desert ebe ha na-eje anyị ga-emeri this land to be good ka ihe kwụsịrị ime ya then we tell our children this is your ọwa ọgụ gị we ha this is your fight dekwa ihe ị ga-anụ ọgụ ọ bụghị nonsense ịghọtago this is your duty and you must face this duty so that eh, mgbe western world na-ebido ebido go and check onye ọbụla ru 18 years must go into army jj west if you ruo 18 years ị ga-asa abụọ ọ dị na ndị igbo na-aba mmanwụ mgbe ndị ochie all those things ụjara atịrị ma ọ na-ama o nwere eji ị ga-eme iruo ịba ekpe ma o nwere dati some mm, side ị ga-alụ nwee side ị ga eme bụrụ iruo ịba mmanwụ enwere egwu a na-agụ ụmụntị be ayọ ka anyị jenu ka na ya anaghị achọ okwu ka anyị jenu ka na onye bụ ụzọ chọọ anyụ ka anyị jenu ka na ya eme ya ọfụ n'anya ọkpankụ kpara akịrị ịgba onye chọọ ọhụ n'anya ọkpankụ kpara akịrị ịgba onye chọọ ọhụ n'anya ihe ọ bụ egwu gịnị ka ihe ọ na-akụ egwu gịnị bụ ya onye bụ egwu mmọnwụ ka m na-agụ ọkpa nke ụkpara akara ịgba ha onye chọọ onye akpa na nwa agụ aka n'ọdụ ma ọ dị ndụ ma ọ nwụrụ ihe a bụ egwu mmọnwụ kedu ihe ọ pụtara Ghana Ghana the whole developing nation this is what you hear every day and see every day ọwụ na somebody dị na ya ọbọda na your brother to kill you and you run away with coward ihe a bụ ihe ị ga-agwa nwa gị and you must behave as you must behave as such ndị Igbo ọgụ bịara nwoke anụghị anụ ọ onye ụjọ ọgụ bịara nwoke anụghị anụ ọ njọ nwanne ọkọ nkọba anyị anyị anaghị achọ okwu onye bụ ụzọ chọọ anyị ka anyị jee nke anyị na na anyị eme ya ọ bụ n'anya nwanne the last man living you are ọ bụrụ na ị kwụsịghị enemy in your front in your, in your border kedu ebe ị ga-akwụsị nwe kedu ebe ị ga-akwụsị nwunye enemy ọ bụrụ na ị kwụsị nwe na your border ọ because ị hapụrụ distance important thing ị ga na-achọ ihe ọzọ then you were a victim ị hapụrụ distance dị important because ụmụ gị ga-amaragodo eziokwu eziokwu amara ha ụmụ gị mara eziokwu eziokwu amara ha denụ ha ga-ebi ndụ n'ime mmụọ na eziokwu nwanne mgbe hụrụ e ana ahụ ịfụrụ anawụ mmụọ ka ọ bụ the same spirit nọ gị n'ime nọ na-adị ana ahụ onye ji eme itinye mkpụrụ osisi na na opuo ya mere ndị Igbo ji eme were e, amụọ nwe were otu bie nye na ala ya mere eji wesị gị na obi bụ ala ọ bụrụ na ana ahụ ị na-eme nsọ ala m gwara gị na ị na-anụ ọgụ nke Chukwu nwanne quote me right any day ọbụla ị found this thing error never you believe in anything I said ihe ọ bụla ị chọrọ ị ga-enwe ọwụ na your duty is to defend this land your duty is to defend your stomach and your pocket that's why you fail your duty is not to defend the land that's why they take them ị na-ahụ ndị na-aṅụ iyi ha edebe aka ha n'elu kwụba aka gị ọtọ aka ndị ọtọ kedu ihe Hitler Hitler white supremacy na-eme aka ndị ha ka ha na-ewe n'elu debe their palm open to the sun onye ọbụla na-eteki otu of ofis ọ na-ewonye aka nri enu nna gị si gị kwụba aka gị ọtọ before these people learn this thing anyị amachago ihe ọ pụtara code into our system children gwa ha kwụba aka gị nwanne ịkwụba aka gị ọtọ enweghị any force because you are the force enweghị any force ga-emeri nwunye but ọwụ na ịdị busy occupy your mind with hatred nwanne ịchụpụgo onwe gị n'ụgbọ maka na ọ chụpụrụ onwe ya n'ụgbọ si n'ụgbọelu ya fight abụghị aba ọ bụghị maka fight ị na-anụ fight fight fight nwanne inside your body enwere bacteria na-achọ ka o gbuo gị e nwụọ nwee ndị na-achọ ka ọ dobe gị ndụ defend ya ka e dị ndụ yes because fight is normal already. is original to life a sị gị na The was war in heaven ị na-ahụ ka mmiri na-achọ izo iwe egbe n'igwe gbaa gịnị ka ọ bụ ọwụ na egbe eluigwe agbasịa mmiri ezo out of chaos come order out of chaos come order after egbe eluigwe thunder and lightning mmiri ezo mmiri zosia nni adapụọ so all these things bụ natural process all natural law if ịtụ ụjọ ịtụ n'ụjọ anything don't be afraid of anything but ijekwana nwere ihe na-abụ nke gị but nke ahụ bụ nke gị don't give it away never ịgotago never but ị ga-amanụ ka ị ga-esi wee mee you must know how to master these things your problem so that ka ị mara ka ị ga-esi solve ya ọwụ oh, jos problem life na onwe is a problem because amụrụ mmadụ in a place enwere different ideology different people different race is a competition already that's why ị nwa ịkwa ya akwa ịkwa dị ozu ị ga-akwa dị ozu akwa ịkpachi ya akpachi dochie ya ọwụ na adụchie dị ozu adụchie denụ anyị adị n'igwe a sị na anyị dị n'igwe ọ dị mma ọ na anyị yiri n'igwe ọ dị mma ọ na anyị yiri n'igwe nwanne I can tell you nsọ ala we can push anyị ga-epush dị obodo push onye nwere ike ala Igbo nwere ike irute Somalia ma ọ na yiri n'igwe iwu eru uru eru uru soja anti ha gbara otu a ha eburu ọchịcha ha bugidere ọchịcha bugide ebugide ebugide buru n'ọnụ ụzọ ha ọ gaghị abanwu ebe ha dọsa ya pieces eburuzie one by one ha bọtụ you must be mentally one you must be mentally one simple ọ wee ebe a ka nsogbu dị ọ na brain ka nso inwe ha na conflicted mind ịbago na akụkọ you become a weak man iwigigo that's why adị wee sị na tower of babel they are building tower of babel ka ihe mere mgbe ahụ ị na-abịa odu your mortal mind the spiritual mind cut it off because ihe na-abịa odu mortal mind mortal mind is self interest self interest you will fall were okwu ụtọ nke na-aba n'isi kwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site na ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi but ọnwụ oh, na if you lay the interest on the land you can never fail because there must be a generation ga-abịanụ try to copy and to complete that your journey you got that? there must be a generation ọgwụ na succeed people must come to follow that journey as long as na the journey will oh, journey of the land ebe ahụ nọ n'ime but ọkwa nọ nke mgbana na those politicians before us now chọrọ their pocket who remember them who remember them how many politicians in Nigeria ka ka remember ka echetara amaghị m ndụ enwechara ndị dị ndụ sef a na-anaghị echeta sef many of them dị ndụ nobody remember them ihe a na-anụ ụwa ndị a sef anwụọna ọnwụọna ka ha aga nothing so ihe anyị na-ekwu maka ya use this advantage of spiritual force use them you are a spirit associate yourself with a spirit give the spirit a name because if not you can never answer you unless you call you call you must call a name ị ga-akpọ afa ịghọta gị kpọọ ya afa ọ zage then ndị nwa na as a human being ị ga-anarakwan post kedu ihe ọkwa gị kedu ihe ị na-arụ ịghọtago so anyị masị na anyị wụ ndị nsọ ala anyị nwa ndị nsọ ala anyị nwa deserve holy land anyị nwa ndị bi na holy land and kedu ihe ndị bi na holy land na-arụ to make sure that this land is clean ịghọtago this land is clean anyị ga-adị ọcha a ga-asa ya asa clean ya ọ na-acha ọcha maa mma so ihe anyị na-ekwu maka ya ọ bụghị because of na anyị sị na anyị bụ ndị nsọ ala ndị mmadụ amaghị ihe anyị na-akọ na anyị bụ ndị nsọ nwanne nsọ ala bụ a holy place dị asụ ebe anyị chọrọ ibi na holy place dị asụ anyị ga-arụkwana ya ịghọtago rụwa ya rụpụta ya ọfụma anyị believe na this government of government of government no anyị ga-enwe our own government in future ọsọ ya take 100 million years we don't care ọsọ ya take 200 million years we don't care at the end of the day the destination bụ anyị nwe our place with our own ruler ịghọtago onye nwa our own intention so first of all ọ bụrụ na anyị finish eweta nsọ ala anyị ịghọtago make sure na anyị abụchara temple anyị na ala Igbo niile megasịa ịmụ ihe anyị kwesịrị ime then all the whole children coming after us all of them onye tie onye ọbụla buru nonsense bịa hie ebuso ya agha onye ọbụla bụ nonsense bịa hie ebuso ya agha ịghọtago dat is otu a ka a ga-esi wee zụ ụmụ anyị ịghọtara and ị na-agbagote ha ana nwere eji ị ga-emeru ha ana ịba mmụọ ịghọtago ịba mmụọ so ọ bụ ndị agha bara mmụọ ọha ga-ama ihe na-eme n'obodo ọ n'ime ọha maka na-ekwu ihe na-eme na mgbe o ji eme ọ bụghị anyị nwazi bikọs anyị nwere onwe anyị mgbe aha enwere ka ka na nka na ya anọghọzi n'ihe a na-eme mana ụmụazị aha bara mmụọ ọha bụ ndị na afụ na ife afụ na nzuzo bikos ị na-akpọ ha CIA gịnị bụ CIA Secret Investigation Department na ndị CID Secret Investigation Department gịnị bụ CIA Secret Service ọkwa all these things wụ eh, na ihe nna nna gị mere ka a si wee kọpịa ya mezie elevate in a maximum higher level ọ bụghị na e nwere something dị different ọ bụrụ na ị gaghị emenwu ya all these things are free something you can do in your house in your society anything anywhere you can do them ọ bụghị just because ihe mere bụ na anyị dị arrogant ịghọta anyị na-ebu anyị dị arrogant and the arrogant anyị ewughị na-abara anyị the problem bụ na not only that na anyị dị arrogant ihe anyị enweghị any benefit in this our attitude we don't benefit anything mmadụ ị na-eme ihe na-aghọ ya ahịa ke ụdị nonsense bụ that mmadụ ime ihe na-aghọ ahịa ihe ị mere sọ ịzụrụ ahịa ahịa aghọ gị ị ka na-azụkwa dịtịn ka ihe na-azụrụ ahịa na-ahụ gị ahịa mmadụ ekwesịghị ịzụ ahịa na-aghọ ya ahịa ụmụ ibe no ịzụrụ ahịa mbụ ọghọ gị ahịa si ebe ahụ pụta zụ ahịa ọzọ bọta ị gaghị azụ ahịa ọghụghị ahịa ka na-azụkwa dịsentịn na-azụkwa dịsentịn ọntụl ego ego eji azụ ahịa agụ maazị ihe nke ị ga-azụ ị ga-azụgide zụgide ego iji azụ ahịa agwụ ma ihe ị ga-emezi mba ọ bụghị nwanne ọ otu ahụ nọmba one before you can open the because ịgbachigo ụzọ ka eke ga-esi agbaghe dị ụzọ ị ga-apụtago na nsọ ala enye gị program program ịghọtago gana arụ ọnụgoro ya ọmanya hapụ all these a na-akọ na Facebook read dem ghara ha inenecha ya enwe nke dị gị mma idesa ya n'ahụ ka aka na-apụzọ ma apụzọ desagodi ya n'ahụ ka tufuo ndị ọzọ jizie nnọọ nwayọ ọwụ na ọ mma gị mma someday sometime use them ọkwa na ijos something believe oke uru ọ bara gị datin were datin ịfụ na Facebook because ịma ha ị chọrọ ịma but those things is irrelevant ọ dị relevant to your spirit ihe ahụ just flash is like ifụrụ flash ka ma ọ ifụrụ asa mana mma na street nna nekwa asa nka asa nka amakwa asa oke afta ọ masịra mma yes of course gịnị bezie ị ga-ebu ya ana mba then why did you absorb those things? ịfụrụ <coughs> asa nwanne ọnwaanyị ọbụla ịfụrụ ka ibu ana ya ọnwaanyị ọbụla ịfụrụ ka ibu ana ụlọ gị biko ọ moto ọbụla ịfụrụ ka ibu ana den ka ihe na-akọzikwa na ịga na Fesbuk ikpokoro nọnsensị gaghị n'obi gị buru n'uche gị na-akpagharị buru n'isi gị mba na gosia ya ịgosia ya nefuo anya inesia nwaanyị ahụ anya nefuo anya because ị gaghị ebenwu ha niile ala ọnwụ na-echikọrọ ihe niile efu na Fesbuk asị eziokwu nwanne itipiana believe me itipiago because you become unstable man highest on level so now ihe anyị nwa na onwe anyị ji wee dịrị hapi dịrị stable bụ na because we only nsọ ala ka anyị ma nsọ ala because enweghịzi ihe ọzọ as long as na because nsọ ala is, is an institution on its own because unu gee ntị unu ga-afụ na anyị ji ebido egwu a na nne nna nna anyị ha nsọ ala ka ha biri wee ka nka so ọwụ na ihe ọbụla m fụrụ m gaa na nsọ ala wee ya ọ bụ na ọ banye because nsọ ala o ma art ihe ndị ndị past people na-akpọ ma art ndị Egypt ma ndị ha ịghọtago itinye ya na the scale ọwụ na onweghị ebe onweghị ebe ọ bara nwanne wepụ ya onweghị uru ọ bara ọzọkwa ya na-agba tọọ ụtọ a sị na ọkụkọ ọcha mara mma n'ugbere ọkụkọ ọcha mara mma n'ugbere i were ya bata na nsọ ala enweghị ebe ị ga-etinye ya nwanne gafee onye enweghị uru ọ bara ịghọtago the only image of God bụ gonwa ọsọkwa image ha see ihe ọbụla a chọrọ ha see is nothing the image of God is you nothing more ọsọkwa na-aga ese gịnị ka a na-ese they give God image nwa bekee does not give God any image Jesus Christ is not image of God Jesus Christ is not image of God Jesus Christ bụ the because enwere ihe ndị Igbo na-akpọ edemede edemede edemede bụ ese ọnwụ na ị chọrọ ịkụziri mmadụ something you must tell the person who the person is kedu obodo o si so ọnwụ the movie the Christ in movie represent they are talking about a particular story so they give the story at image ha nyere ya ọnwụ image of God image of the story Jesus Christ bụ image of a story so because ọnwụ na ị na-agwa mmadụ okwu na ịgwa mmadụ aba Jizọs ịgwaghị ebe o si ịgwaghị afa nna ya maka mmadụ nwere ike ịsị for example ọsị iyi ogwugwu aja ala oke Jizọs Kraịst si from Jerusalem nwee families o si wee pụta mma ya omeri ịghọta o nwere apostles 12 apostles oke aja ala how can somebody believe in it ime onye ọgwụ ime village o no you see that is why o ji dị easy for people to follow Christ because ha gwara gị si gị ọ bụ onye ebe he is from Juda. his mother is Mary his father is Joseph o nwere 12 apostles Peter Paul papa but it is so lazy to write a story for yourself ihe a na-ekwu bụ is a story then they attach image to the story or about God or no God na-egere ntị ọfụma so the game here is ị gaghị asị mmadụ ogwugwu or ajala without telling those people exactly kedu because even ịgazie na juda now ndị nọ na higher level mas na juda abụghị kọntent ha mana josef awụghị a person they know but ha juzuru imeji to represent the story but nke nwa na onwe gị are talking about spirit ọrịkena asị na ya ukwu mango kedụ kwana ebe mkpụrụ mango aha dị o nweghị mkpụrụ mana o nwere ukwu that is ihe na-agwa gị ihe ahụ the wrong information you feel why, why your program is not working properly ihe na-agwa gị na because ọwụ na ị nwere a story you must write an essay about this story ọwụ na ị nwere amadiaha you must write the story about amadiaha ọwụ just write in google no you must write an essay ma eziokwu ma asị o you that one or is your personal problem but mee ya ka ọ wụrụ ese combine ya with the other books so that ka ọ wụrụ a program na kọmputa nwere program ara edere kọmputa ede otu a kọmputa efere edere ya ede ojosụra njin no kọmputa edere ya ede ọ wee na-efolo the program ahụ edere ede edechazie ya wee zie program zie ya ọ na-arụzi ụra kọdụ ntu that ese ọ na-arụzi ọrụ according to the ese ịgọtago so ọ bụghị jos ịpụta isi mmadụ aja ana ịpụta isi mmadụ amadị ọha ịpụta isi mmadụ ihe ogwugwu that thing will not last much because mmadụ agaghị eme ihe ọ na-ama ọwụwụ na ndị igbo laikiri laikiri igbo igbo igbo gods on those things ọwụwụ na ha laikiri ha laikiri ya kpọtụ ha amaghị n'ihe ọ bụ na they don't know what it is mmadụ ga-eme ihe ọ na ọ na-atụ ha ụjọ na because ha mara ihe ọ bụ that is why in islam ha nwere akwụkwọ edere muhammad from where from medina ka ihe aka ọrụ muhammad muhammad is this and that jesus christ gịrị aka ọrụ ya na ihe ọ na-arụ ọ na-eprichiri ndị mmadụ muhammad buda go Buddha read buda buda nwekwara his town nwekwa aka ọrụ buda na-arụ o nwere ihe ọ mmadụ so all these people they represent the story nke gị agwa gị agba isi mba mekwe na-eme isi mba chakwa n'ụzọ isi mba na-ekwuchi mmadụ ntị everywhere so onweghị mgbe ị ga-apụta gwa ndị mmadụ si ha na ihe eh, abụ your god without giving an explanation human being are not like that they cannot take it only people few people can take it but nwanne igwebike only some people may take it but ndị isi dị mma agaghị ewe ya ndị isi akpakọrọ ọnụ ga-ama na onye na-akọtụ onye isi dị mma ga-ama na ị na-akọtụ 90% of ndị Igbo mana ọgba aghara dị na that foreign religion they know but onweghị something to crush that foreign religion and replace it with something superior there is none. bikos ị gaghị agwa m ị ga-agwa m na ihe na-atọ ụtọ ịgwa m ihe ọ na-atọ ka ị gaghị asị m na this Christ is not true without proving it to me is a program running inside me so ọwụ na mbelibo ihe ị na-ekwu na ọkwa na-asị at the end of the day who will be the consequence mụnwa ịghọtago so that is why your people ọwụ na your people likely foreign no ọwụ program eji wee zụ ha and now it's too late and most of them agbarago na asị but ihu na ọ nwere so ọwụzie na if you want to rescue them nsogbu adịghị hapụzie otu ahụ si wee dị ezie the new food na-enyezi ha dị nri na-enye dị small small at the end of the day the old one begin to die off the new one begin to give fruit that is what thunder lightning mmiri ozuzo and new obubu eke orie afọ nkwọ with three seasons ọkọchị udu mmiri nkọchị udu mmiri anyị ogoro that is seven in number you got go. so ọ bụghị about talking about past past past past past nwanne nwa nwụrụ anwụ anwụọna nwa nwụrụ anwụ anwụọna kedu ihe a ga-eme nwa na-eku nwa ọ ga-alaba ka ọ ga-eche ka mụọ ọzọ so ihe anyị ga-eme na abụ ọ bụghịzi na nwanne omego na omego kedụzi ihe anyị ga-eme kịta solution to the problem ka a na-ekwu maka ya what are we going to do oh just talking about ihe mere eme ihe mere eme ihe mere eme eme there is no smoke without fire ihe mere eme eme agbachie dị ụzọ how do we open the door now that is the case kedu ka anyị ga-esi emepe dị ụzọ that is where nsọ ala kemị so because anyị gwa onwe anyị ji the information of the old and new anyị ji di ancestors jidekwe nke kịta ihe anyị diziri bụ na iwere ezi the food ndị Igbo si gị asaa atọ asaa atọ asọ atọkwana asaghị atọkwana asa asa clean ifri asọ asọ the same thing ichenjie etonu ọwụrụ asọ ọwụrụ holi ichenjie etonu ọwụrụ asọ ọwụrụ evo atọ na ọtọ pene atọ na ọtọ na so this thing now bụ ihe anyị kwesịrị ịmasta as human being as ndị Igbo ịghọtara ọwụ na anyị masta these nwanne there is no Jupiter we will ascend anyị ga-arị ndị Igbo nwere nọmba na 9 ka nọmba kwụsịrị n'ala Igbo ifụ na 10 ụwa na 0 10 ụwa plus 0 ka ebe ka a na agwa ozu ịkwado ozu akwa ịkwa dị ozu omuvuo baa na 11 dị ogo ọ gị jụgbuo dị ogu ajụgbuo bifo na-eri ijụgbuo dị ogo iwere ọfọ ya kee ya ike dị ọfọ ikezie dị ọfọ ama ike dị ọfọ amagba agba ama ana things will change so kpọtụ um, ndị be anyị ha nwere fake information because the system na-arụ ọrụ n'isi ha bụ that western biblical system so all this thing na-ekwu na ọ na-adị ha strange ha ghọta ihe a na-akọrịsị because their program ụmụ oh, nsọ ala na-arụ ọrụ n'ime m so that's why m ji agwa gị ya na nwere obezon nsọ ala ọ bụghị obezon Bible so I need him Bible to live to survive I don't need it mana ngịnwa na nwoge niile Bible to survive so anyị nwegị rescue gị because if you use Bible ị gaghị akọwanwu the Bible you can only understand them literally ị ga-aghọta nwunye literally ị gaghị aghọta nwunye na deeper one i can tell you what ogwugwu means m ga-agwa gị ihe eh, eh, eh, ala means gwa gị ihe njọkụ pụtara gwa gị ihe amadioha pụtara gwa gị ihe abịa ama pụtara bọtụ ngụwa na onwe gị nọ na western bible ị gaghị aghọta nwunye ị gaghị aghọta nwunye that is the case mana ọ bụrụ na ịghọta these things na ịfụ na ọ bụghị datin ị na-ebele iwu ị na-eche na onye ahụ ka ọ bụ ka ọ bụ ọ bụrụ ihe ọ bụ because before anything there was evil after anything there was evil before everything there was good after everything there was good that is why iji wee nwee ihe ọbụla ị nwere ịbụ ịbụ imi na-abụ eze na-abụ eze na na eze ala ịghọtago anya na-abụ ntị na-abụ aka na-abụ because that is the simple so ọ dịziri anyị nwa ka anyị nwee a good environment a good society a good igbo a good ọdịnala igbo a good destiny ụmụ anyị apụọ ndụ ọnwụ na anyị enweghị distance nwanne 100 million years time we still have the same because onye na-enweghị obe enweghị na-akwafu onye na-enwe ihe enweghị na-akwafu nwanne bụrụ na enweghị ihe ị kọrọ enweghị na-eme expect na nesizi enweghị na ọnwụ na ị na-ekwugori ị na-eche ka God send the manna from heaven that means ị kọbeghị ihe akọbịa fọzikwe that means next season enweghị ihe ị ga-eme avest na ị gaghị eme na avest ndị mmadụ na-ekwu okwu amụọ na atọ ụmụnne bifo ụlọ a na-ekwu a na-agụ afọ a na-agụ arọ a na-agụ arọ jụgodo onwe gị ajụjụ ndị Igbo na-eri ji ji ọfụ na-ege ntị o bikos mụ anaghị eme necessary argument use your natural sayensị ị na-afụ anya n'ala Igbo don judge based on ndị mmadụ that if you go to that a na-akụ na Facebook na that eh, Google nọmba 6 ebe ahụ ha na-eri ji ji ọfụ new new yam new yam new yam festival new yam festival na-ege ntị then na nọmba 7 na ọsị gị harvest of new yam not new year harvest not new year new yam festival not new year new yam new festival new year then why do you say it's february na the same akwụkwọ ihe enweghị ebe m gara adị na the same book unu ji the same datin unu were from google n'ime ka edere n'ime ya is there n'ime ya die ka ọ dị na new yam new festival in the sixth month and in the seventh month you harvest <laughs> so, harvest not to ọkwa ọkwa ịbụ ifid your new child new children with new information is that not new year new moon then ka ezigbo ihe mere february 10 because you are following <laughs> that is ihe depụtara edepụta that is ihe a wee program you are just following the program that is not the case because ịgụ arọ dị iche ịchụ afọ dị iche because ị kwesịrị ị na-achụ afọ mgbe ahụ a na-akọ ihe na ọnwụ na ịkọ ihe n'ime anị na-ege ntị ọfụma bikos mgbe ndị mmadụ ga-akọtu ịkọ ihe n'ime anị ị na-anya ị ga-afụ na mkpokorie bịabịare ịchụọ na ya ịchụọ n'afọ ya ịchụọ na ya ọ bịa pụpụtezie ome ọzọ ihe na-agwa gị wutru dat jee na data akwụkwọ ahụ data akwụkwọ ahụ unu bụ adịmaekwu from outside book from inside book ọ sị gị na fọtụ mont ọnwa anọ planting the yam ị plantera the yam ị kọọ the yam after ị ga-abọpe dị aja ị ga-afụ na ahụ ji ahụ erere ịchụọ na ya kwa ya denụ in the fifth month ji ahụ epupụta ome ome ahụ onwe ha rụrụ ọ na-agba like this ọkwa agwụ n'ọnwa ahụ agwụ aha mmọnwụ agwụ ka a na-eti na disem akwụkwọ ahụ n'ọgwụ na that is ọnwa agwụna agwụ agwụ finish then na sisizi ji epupụtara unu eriene ji ọfụ new year that is means ọnwa agwụna unu abaa na new year celebration of the new year on the 7 gekwenye unu na-akpọzi february then that means ịghọtadịghị ihe a na-akọ die to start with ịghọtago mgbe m na na disi western eh, eh, system na run n'ime anya adịghị mma that's why information dị there but you cannot even understand it ihe m kwuru ebe a adịghị m anything else epụrụ m from the book from akwụkwọ ahụ ha ji na-asị new year new year new year enweghị m adịrịde ihe a bụ ihe dị n'ime dị n'ime akwụkwọ ahụ ka m na-ekwu chacha ọ na ịgụ arụ ịgụ arụ ịgụ arụ gịnị bụkwa na ịgụ arọ ka ọ bụ gịnị what is it what does this mean ị exactly the same thing anyị mere na arụsị ịghọtago exactly the same thing anyị mere na arụsị arụsị bụ transmutation anyị echenji to to gods arụsị is a stela ọsọ akara aka ọwụja bụ pyramid transmutation to how to transmute something change nsị nsị mmadụ bụ nsị how to transmute human mind into into a purified recycle to recycle any waste product anyị ahapụzie because science of transmutation is difficult alchemy anyị ahapụ ya bụrụzie ihe apịrị apị na-ekwugheri na-akọ nọnsens akpagharị na aja na-asị anyị aja na-asịghị anyị arụ akwụsị arụ abịba but information ngwagizie gị na na ihe na arọ n'ime gị ụdị isi western information that's why you don't even understand your own information because it's there for you nna gị debere gị for you to free you from this nonsense but ndị be anyị no no oke oruo echi ochekwa onye ọ na for his own failure the journey is about transmutation if you like you worship idol for next 100 billion years nothing if you like you worship the say for next 100 billion years nothing will change if you like you worship god for next 100 billion years nothing will change unless the transmutation you have the book of transmutation and follow them as nta na akara nta nta is the child akara and direction finish you have them you follow them then you transmute your mind automatically if not you are wasting your time you are wasting your time how can get after because all because of that bible can ogede if not how can you say believe na somebody somewhere will come and do something no natural law is there so you don't need any natural law is there law of course and effect ihe obodo mkpụrụ onye kụrụ ka ọ ga-aghọ ime ihe ọjọọ you will pay off ime ihe ọma you will pay off simple so ọ bụghị about um, arụ kwụsị arụ na-abịa <laughs> no how about that no although there is law already so ọ bụrụ because na ịkpọrọ ya aja ana ọ ịkpọrọ ya ihe no nge nwa with the police and army you work for dis things you got to go you work for them so if you take a duty then you, then you assign a duty you start your work you got to go, you start a work na-arụrụ onwe gị ọrụ so anyị nwawo ndị nsọ ala we have signed a duty, a duty for the gods so anyị signed a duty for the gods like mgbe ndị ochie otu esi nwee osu nwee ume nwee nda nwee nwee njọkụ nwee ihe niile yes the same thing so anyị nwawo ndị nsọ ala finish anyị bịara ịza iro anyị na-aza iro we clean the house that's why ya anyị na-eme about to clean the house so if we clean the mind automatically the land will be clean ihe anyị chọrọ ịzụwa ụmụazị okenye difficult to train okenye bịara ahụ ịzụ that is why e ji enwe physical police and physical army to put the okenye in prison so that they will have uh, uh, chance to train the children go so ụmụazị anyị mụta ga-eti anyị anyị ụzọsi ụmụazị anyị you will bear me witness the Igbo land will become the champion in Africa champion in Africa Igbo land and become the champion in africa nwanne we don care cross and die peace and unity cross and die peace and unity itinye isi n'ala igbo agwụọ gị ịba from delta to asaba asaba ebe ọ bụla a na-asụ igbo itinye isi ebe ahụ ụmụazị agwụọ gị ịba not nonso not nobody ụmụazị ga-agwọ gị ịba ụmụazị nọ there but they will assign to the land because ọgụ obere nwoke anụghị anụ ọ bụrụ onye ụjọ all because you remove nsọ ala then you have division if you remove nsọ ala ala will pay you back so the ala pay you back by dividing you agbọlieri kurie gị were gị nye ndị iro n'aka enye gị ndị iro n'aka iwere victim erie nse enyụrụ anyị ịbụpụ e ịrachara ịbụpụ e ịrachara that is what you see. bịa chigha azụ na nsọ ala nwanne if you don't know bịa anyị akwụkwọ anyị ga-apụta ya dị na gị ọsịsọ bidogoro kịta na awọchigodo onwe gị ọf begin na to clean yourself for stay nọrọ onwe gị don't move with those people who are not in your own level ịghọtago a sị na bed of the same feathers flocks together bụrụ onye nsọ ala anyị nwere ihe a na-akpọ igbo heritage igbo heritage anụnwa anyị chọrọ ka onye ọbụla bụ onye igbo register this Igbo heritage ebe ọ bụla ọ nọ we give you the constitution you register it as a cultural organization nsogbu adịghị ọwụ na akwụkwọ anyị nta ntanakara anyị pụtazie anyị ga-eji back up this will be your duty on earth because you must have a duty ịghọtago mgbe aha ka a ga-ebido respect back then we go deeper into science ihe mere na ya anaghị aga too far na science na ya enwere that kind money ndị igbo dị bizi na-atụ ego eji ebu n'onye nwụrụ anwụ na-atụ ego nọnsensị bọtụ ịgwa ha na anyị chọrọ ka anyị mepee labọlatrị n'ala igbo for cancer research ọ sịghị mba ịgwa ya na anyị chọrọ ka anyị discover nuclear science n'ala igbo ọ gaghị eweta dị ego ịgwa ya na anyị chọrọ ka anyị rụọ the largest company n'ala igbo ka e wee na-arụ ụlọ free for poor people ọ gaghị enye gị mana egwu ya nọnsensị na-enwere isi were dị mọrọ nye gị ruo echi ọkọrọ nọnsensị bịa so ụmụ ibe ọ ga-adịkwanụ ụbọchị ọzọ ka anyị kwukwe na anyị ewu ndị nsọ ala igbo ebe ọ bụ na ị pụtara gwa ha na ịbụ onye nsọ ala ị na-edebe ala nsọ ha chere ụmụ anyị ụmụ anyị ga-ebido n'ala igbo awa chidre na ụmụ anyị ga-ebido n'ala igbo kpụrụ dị arụ na-eje ụmụ anyị ga-ebido n'ala igbo kpụrụ dị arụ na-eje dis land was clean isi most anyị enwekwa ọkwa inweghị option igbo land must be a safe heaven for ndị igbo nothing more nothing else as long as na ịghọ onye igbo onye nsọ ala you must this land must be privilege for you because ọṅụṅụ onwe ya as long as na iwe onye nsọ ala you must have your own na this land and our children must make it possible as long as na nsọ ala bụ ihe eji wee zụ ha ọ ga-eme onye ọbụla bụ onye Igbo gara exile kwere ha na nsọ ala ọ na-agụ ya agụ onye ọbụla bụ onye Igbo gara exile kwere ha na nsọ ala ala Igbo agụụ ya agụụ from that moment ọfụ na mmụọ nsọ abata ya ime mgbe nke ọ ga-eji amasị ọ exile ka ndị a chụpụrụ m bifo that moment ị ga-ama na exile ka ị nọ mmụọ ga-agbanwe mmụọ nsọ abata ajọ mmụọ awa ala Igbo agụba gị agụ try and anyị ga-agwa ha na dibịa gwọrọ ọzọ ọzọ gburu dibịa dibịa gwọrọ ọzọ ọzọ gburu dibịa a na-ekwu ekwu a na-eme eme ọ ga-adịkwara na mma ụmụ ibe ka anyị jekwanụ mee ihe ọzọ n'anyị nwanwe ndị nsọ ala nsọ ala apụkwara gị n'ọnụ ihe ọ sọrọ ndị mmadụ na-akọ ha kọwara onwe ha is between you and your God ihe anyị na-enye bụ gị direction simple is you and you is you and you ihe anyị na-enye gị only GPS to navigate towards your own direction not we not me but the land ị na-idiri eriri iji wee gbachie so eriri ahụ bụ nsọ ala so that ka anyị nwee ike iblọk the teletrị from the enemy if not ha na gị ya ịghọtago ọwụ na ịgbachighị dị kọmpanị nwanne ị ga-aba n'akụkọ ịghọtago so ọwụ root it must be rooted any external influence here o wikiri gị it will weakens you ọ gaghị eme gị strong sọsọ ihe ga-eme gị ike ga-enye gị ike n'ụwa bụ nsọala Igbo ndị ọya ka nna nna ihe ha mere wee kaa nka ndị ọya ka anyị ga-eme adịzie ya igwe ọkpọzie akpọsie ezigbo ike na ụmụ anyị ka be able if not you are dead on arrival dodere ụnụ